sisters to retreat, not in surrender. Not in surrender at all. A retreat of this kind is a time to make soul-searching reflections on the collective predicament that we face as the Igbo. Igbo nation has never been conquered. Igbo nation has never been conquered the CBC believe that the period of lamentation and cry for marginalization is over. Now is the period for action. The issue of which were Nigeria. Does Nigeria really still exist? Are Igbo still part of Nigeria? What really is the meaning of this abbreviation, FGM? Is it the federal government of Nigeria or Fulani government of Nigeria. ADF abụrụ aha eji ọkụ na-enyo n'ala Igbo enweghị ndị divishọn na ya njem akwụsịkwa onye ọbụla na-ekwu okwu Biafra anchaghị ncha ofu anchaghị ofu oge ụlọ ọbụla ya ncha anchaghị ofu ga-abụ na anchaghị ofu ife anyị bụ ndị bịara mụ na ayọ Kaimal e Godoy is e where engineer political structure, political governance in Igbo For this erudition, thank you. My people, one thing that makes ADF a unique organization, it's the role they are playing in Igbo land and in Biafra in general. Why do I say this? I have attended series of ADF programs, retreats, conference, press release, and rest of them. Do you know one thing that is very special about them? It is a rallying point of uniting various agitating groups in Igbo land and in Biafra by extension. We have witnessed ADF in collaboration with um, Ohanes and Igbo, World Igbo Congress, and various Igbo organization standing in the gap with respect to the agitation and aspiration of Ndibu and Biafran people in general. Now, the other time they had a conference last year in Imo State, Nnamdi Kanu IPOB was present. They were fully represented by Barrister Ejiofor, who made the submission of IPOB under the leadership of Nnamdi Kanu, and they are part of that program in full. Other Igbo organizations, town unions we are there. Igbo Biafra, Polu! Enwere Igbo ọgwụ Igbo, nwe Igbo Nigeria. That we can defend ourselves. Igbo can defend themselves. Yes, we can. I when the man performs better under pressure. ADF na ndị otu anyị niile anyị na-anụ akpọ okporoko a anyị achọghị ka anyị mee a mistake anyị mere during the war. Security anyị nọ n'aka anyị before governors. Nnamdi Kanu, my client, so mụ bụrụ ụmụ ndị gọvanọ South East. Mahenge is approved by Buhari, a powerful Fulani headsman moving around on foot in Southeast. Ọbaa na dịka ụkọ ọdụ na ụwa onye amaghị na enye ndị nsogbu na Nnedo in fact na the whole of Nigeria. Wepụta na ego nye the town unions and security committee ka ha na-organize defense of our communities. What we have, we have carriers as governors in Southeast. Agwọ dị n'akụkụ Millennium na abandon Nigeria because they're taking a little one Nigeria, one Nigeria, one Nigeria, one Nigeria, one Nigeria, one by Those people man come together. But when you hear the men, people, no, no, no, no, no, no, during the war, under war suppression, under starvation, under total blockade, under People, my elders, I'm relating myself. Oh, oh, Ojo goes down. She got an Ojo. She got Because I'm a Wunda Witch. Eji mo Wunda Witch. Onye ọbụla otu si tọ ya aga eme gị. want to you. See Yes. Give a mandate, uh, I mean a voluntary mandate to Ojo Wunda Witch outside Igbo land, outside Igbo land, to really repatriate only one percent. I want to tell you in the five years, there will be no attraction to any Igbo man to live outside Igbo land. We can protect that. their normal character. They brought together various groups in Igbo land in their retreat. This time, we have the leader of Masob, Wazurike. That's, I don't know how Chief Raf Wazurike, he was fully in his full capacity as the president of Masob or chairman of Masob or leader of Masob. Good was fully part of that retreat. And I want you to listen to what he said, and I'll be right back. Very special, very important. Onyeisi oche ndewo um, oche board of trustees bishop ekenekwa chairman uh, Development Foundation president and uh, distinguished uh, members of the high table ndị Um, ADF, the fully loaded, in a membership of ADF, get intimidated maka enweghị na-anọ ebe a uh, oge bishọp na-ekwu okwu na-ekwu maka mmụọ ya wechezọ otu izizi na ya matalụ mgbe izizi na ya matalụ drama mere ebe ahụ ka m lotere ya mụ na onye isi bụ Chukwu nọ inside n'ime ụlọ na-agba nkata mgbe a na-eme bishọp adriver in amarọ m onye ọwụ mgbe ahụ ma pụta ezi ka m marụ onye ọbụ ka m gaa gwa onye isi na anyị bụ onye chọrọ ịbụ ya mgbe m na-apụta ihe izu ọ jụrụ m bụ na ojubụ ọnụ ya m sị eh, ọkwara m mgbe m na-achọ ka m jụọ ya kwara ọkwapụ m agwọ kwara m anyị m chọrọ ịdapụ oburu ụzọ nwa ba n'ime ụlọ na-asị onye isi onye bụkwana onye nke a na-akwụsịkwa m ịbata ebe a so mgbe m batazi m sozi ya aza n'abata onye isi bụ chukwu chiba chiba chiba si m raf maza ya si mara onye a m si mba marọ m ya ya si ha enwekwa onye ọbụla bịara abịa ebe a nọ ugbu ọkwa gụnwa ọ izizi m matara ya ugbua m na-abatakwa n'ebe a wee fụ ya obiọma kpalụ m maka onye ọbụla ya na ojukwu onye isi anyị bụ ojukwu na emekọ onye ahụ anaghị eji ọka enyo ya ma ọkwa ezigbo nwa afọ igbo adf abụrụ aha eji ọkụ na-enyo n'ala igbo o teela ka mgbe bịa onye adf na-eme n'ala igbo na-ajụsisi ka ezikwanụ ebe ọwụwụ eze ndị igbo nọ ụnụ fụ ihe a na-eme taa bụ ihe nwa chere na ọ bụ ihe kwesịrị ekwesị a ga na-eme na-emesi ike mana ndị Igbo nwere bụ na ọtụtụ n'ime anyị na-atụ egwu Igbo na-atụ egwu adịkwa m sọrị o na na m anyị na ịbụ nke abụ nke a mana Igbo be anyị ndị tụrụ anyị awa elders na-atụ egwu ọ bụkwa ọtụtụ n'ime ha o ọ ọtụtụ n'ime ha o at least with ADF afụgo na ọwụwa ọtụtụ ndị Igbo na-atụ egwu maka efoloko ama efolo nnọọ ihe gbasara ADF ama akụ ya nke ka nke bụ prọfesọ nwara na onwe ya mụ na ya na-adị ntọch ivun mgbe ihe na-esi ike oge niile a na-ejide m na-akpọchi eme nke a yanwa na-abịa bụ prọfesọ Nwala mụ na ya na-afọ enwe mgbe mụ na ya anaghị ekwu okwu ọ bụ somebody consultation bụ part of his life ahụghị m onye amaobodo gide asị ọ dị mụọ consultative or <laughs> more consulting than him. is very unassuming. honestly, honestly, I mm-hmm. tell you. And that is why I feel so happy and comfortable being here. Fine. Agwago m ya my position gbasara ihe ndị a o kwuru ebe a ma ọ bịa mụ na ya kwuru. And uh, ọtụtụ n'ime ihe m gwara ya bụkwa ihe unu a na-ekwu ebe a. Ndị Igbo abụrụ ndị a na-etinye n'akpa awụ ndị a na-etinye n'akpa fụrọ ndị Igbo azụ ndị a na-etinye n'akpa kama na ma ma ọ bụ maka na emeriri anyị n'agha ma agụụ ma gịnị kpatara ndị be anyị mgbe a na-emetụ ha akawa abịa were ma ekọnọmi ma gịnị na-edivid anyị gị na onye Igbo na-eme mitin ọ pụọ na gaa na betrum na-eme kọl na-agwa ndị obodo ọzọ ndị awụsa Fulani na-agwa ihe ndị Igbo na-eme na mitin ka ekwenye ya ọgwa so okenye ya nke a na nke ọzọ na approve all that the greatest race nọ Nigeria taa bụ ndị Igbo enwe ndị a na-atụ ụjọ na Nigeria taa ọ bụ ndị Igbo I'm telling you yes ka m kwuru only two instances ụka si na ndị youths nọ na ụgbọ Hausa si na ndị Igbo ga-ana afọ ole gara aga so ọ na-akwụ ebe niile ọ na-ada kpirikpiri kpirikpiri ọ na-ekwu onye nwere na-ekwunye ekwu ọsọ ya so ihe m mere personali bụ ịkpọ ndị enyi m nwere n'ugwu awụsa mmadụ abụọ mkpọrọ bụ almusafa mechọ almusafa nke ya na abacha na arụba ọrụ masị a ihe a ha si na ndị ụmụ yuz unu na-ekwu si n'ebe anyị ga-anata ọ wee ihe unu kwuru ọ sị na ọkwa ihe ha kwuru na njụkwa na ọkwa ndị uz nso ma kpọọ Anga Abdullahi prọfesọ Anga Abdullahi si ya lekwa ihe a sị na ya uz kwuru amakwa m na ahịhịanwa so na ya agba ọkụ nọ na ya ọkọkọ aka ọ sị na onwunye ya kwuru ma anyị mere raf na ya ga like na ihe m kwuru na n'ọwụ the problem a na ewepụta with na a na-anụ ihe dị otu a na-enwe onye nọkọtara nụ si ka ya ma ọ nọkwa ha ọnụ na ụmụ a na-ajụ ajụjụ a na biko na ọ ga-adịkwa n'ụmụa ka ha nọkwa ọkpa a na sisa ụmụ a kwuru okwu ana na mkpọrọ sọgbara bipụ ka mpịa na arịwa haus na kaduna ka a ya mgbe na kaduna oge m gara Kaduna people eju just like this more than this ọrụ oh, Hausa leaders so ha bịa nọ na-ekwu okwu na-ekwu okwu oge kwụsịrị short form ha si na ha kwere na ahịa ụmụ ha kwuru na ha ga-emekwa statement on that oge emesịrị mụ na Ango Abdullahi na onwe ya gawa na be ya for be ya ka anyị na-esemesizi ya anatawa Abuja ọ na ya ga-epe return visit o rukwa two weeks return visit na be m na Owerri ebe a na-achịkwa na be m kwuo okwu pizina ewee daa ihe m jiri gasị ka m jụọ ha edota mgbe amụ nwoke na mba ka ibe ya it's not true that na na-abịa n'ụwa ọgụ taa na ka a ga nke anyị nụrụ anọ ọ ha nwa lụrụ ọgụ ahụ meriri anyị ọ bụ na other nations like Egypt ma Russia ma ndị soro ha wee lụọ ọgụ anyị mekpara ha ọnụ before ruo so <clears throat> ndị Igbo abụrụ ndị a na-akpanye n'akpa nke abụọ kwa ihe mere na South Africa mbọsị gara aga ọ ndị Igbo karịrị na South Africa maka mụ agago South Africa fụ ya n'anya m ndị Igbo nabatara na South Africa m fụ na short ndị Igbo ịga ebe ahụ dịka ndị Igbo ebe ahụ kadụ ndị n'ala Igbo set so oge ihe a na-eme asị na a na-egbu ndị Igbo na South Africa a na-agbagharị meme e vidio vidiyo ama m na some of ga-afụkwa vidio ha mana asị ha ka ihe unu na-agbara ọsọ na South Africa unu agba ọsọ akaebe onye kwu unu unu kwagwara mana unu eburu n'ụzọ achọ imeledi m kwụsịrị ya onye isi ha akpọọ m maka na anyị nwere platfọms na South Africa organizations onye isi ha akpọ si na ugbu a ka ha nwetara ihe juru obi na ha na-eme mitin n'abalị na m ga-amụ ihe ga-eme ha nọkwa na mitin a na-akpọ m n'abalị ahụ the next day ihe na-anụzi nzọbụ enyi ba enyi nzọbụ enyi ba enyi ndị South Africa si na achọzi ịlụ udo emezi udo ahụ kamgbe ahụ anụ wekwa ihe dị kazin efu bịa sikwa nke ase si na South Africa even before abịa lenonye ma ebute airplanes ka ebu achụ majority of ndị na airplanes ahụ bụ ndị Yoruba oh, na Hausa wo ndị Igbo ndị Igbo achọghị ya unu hụrụ ya n'onwe unu ihe m ji na-ekwu ihe ndị a bụ anyị adịghị sọpozi na-emenye onwe anyị ụjọ si anyị na-atụ ndị Hausa egwu ndị Yoruba egwu ndị a bụ ndị nọ n'okpuru anyị anyị amatụghị egwu ihe m ji bido Biafra bụ ihe eji adụ aka n'ọnụ ọhịa ndị Igbo nwere eji adụ ndị awụsa aka n'ọnụ adụ ndị Yoruba aka n'ọnụ ọ Biafra obodo na-enwe ihe eji adụ aka n'ọnụ mana ndị Igbo egwu a na-ekwe anyị anụta na atụ anyị ga-anwụ anyị ga-eme nke mana mmadụ na-adịkwa ndụ onye nwụrụ anwụ akara ya mma mgbe m e bidoro 1999 echeghara na m ga-anwụ lụtata na ebe a na-ekwu okwu anwụ mgbe m anọkwa m ya o otu ndị agha chere m ga-anwụ ha nwụọ n'aka mgbe ahụ mana m ga anụ ya ndị Igbo aka na-atụ ụjọ agbago m prof the chairman edie si akpụ na-atụ n'ụjọ enweghị ndị awụsa na-eme kenasịkwa kenasị ekwukwala m ya ibu na news ihe na-ebughị isi bụ na nwanne ya nwoke Buhari nọ n'ọkwa Buhari pụghana ihe niile na-ekwu efisila out enwebe ha ruka sịkwa ruka asị ha enweghị ị na-eme we can handle it ihe m ji gbachigodo nkịtị maka na ka buhari si ebe ha pụọ because onye nwa mere stu dis eh, boko haram asịkwa eh, katụnye eh, hesmen asịrọ ọma ihe gbasara ya and onye ha ji si na ọ bụ their gịnị ka na-akpọ ya patron ya kpatakwa na onye boko haram ọbụla bụla gudere o ruo echi ahapụ ya si abanye amị ya banye imigreshọn ya banye nke a ọ bụ na boko haram wee tụrụ etu naijiria ha na enwechi ndị mmadụ igude ha ị ga ga-asị ha banyekwa na amị etegude hapụ ha ya ga-akpọziri unu ọbụ ya kpọrọ ihe ka ọ bụ so ndị adf mma wesi your ihe m bịara wesi unu i stand with you something ọhaneze na na-emewu and that is why you can never see me in their midst ha na-emecha meeting niile a na-eme na-akpọ m ana m because I don't see why I should be there ị nweghị program ị nweghị anything ọ ịjọzi ikwu okwu a na na-ekwu ekwu somewhere somebody anọ na bedroom na-akpọ Abuja na-akpọ ihe a na-eme na meeting ọ ụdị ebe m na-aga ọ bụ ụdị ebe m na-aga onye m ji hụ mgbe m batara ebe a foo Ah, Bishọp Ebamasi yes because ị na-ekwu Ojukwu a na-afọ anya ọ like him maka ha na Ojukwu eriele ṅụọ mara ihe ndị Igbo chọrọ so ndị ADF mụ na ụlọ wenu n'ọwụrụ ụlọ abụ m na azụ ya enweghị ihe dịka ntụ anaghị atụ unu pịcha aka ka esi eme ya ka ndị oyibo si eme ya asị oruna na execution si m m ga-apụta ọ na mpụta pụta unu ga-amakwa ihe dị iche na enwere ya enweghị ndị famili n'ala Igbo anyị na-anọrọ ma nke wọdụ ma nke loko gọọmenti so south east south south can close it enweghị ndị divishọn na ya anyị na hapụsịkwa onye ọbụla na-ekwu okwu biafra anyị chawụ ncha ofu anyị chawụ ofu ogo onye ụlọ ọgụ ya anyị chawụ ofu ga-afụ na anyị chawụ ofu mana anyị nwere kebịa na soshal midia na-akparị onwe anyị na-eme nke a ihe niile ọkwa ụmụ ụmụ m ka ha bụ nzụrụ ha ncha so nsogbu anọ onye ọwụwa na-abụ onye igbo n'ebe ọ na-atụ n'egwu ɛdeɛ fone gye sika mpɔ no nase thank you very much You see, if you can throw away everything, just like they will say, you can discard the water, but not with the child. You can discard the messenger, but not the message. Whatever differences you have with this man, Ralph Wazurike, because I know some people who are watching me may have their own reservation about him. Likewise, his own group having reservation, you know, all this disunity and the rest of them, fine. But that thing he mentioned there, no matter what, no matter how we fight, the groups disagree with each other and, um, you know, fight for superiority or uh, relevance or space, whatever. In the Biafra agitation, eh? to be honest with you, when the ships are down, just like he mentioned, what will unite our people will be so amazing. That is one thing special about the Biafra agitation that makes it unstoppable. You might think Biafra people, they are not united, they are fighting among themselves, but let me tell you, when the ships are down, you see them standing shoulders to shoulder. And I commend him for that. And I also use this opportunity to admonish every one of you to have the spirit of tolerance. You may have diverse opinion or approach to your agitation, but please respect other people's opinion and their approach to towards the same objective. And that is what I want to bring to you on this very series. And on the other series, I'm going to still bring to you what other people, the participant of that um, retreat, you know, and what that retreat, you know, um, came as a point of conclusion with respect to the direction they are looking forward to achieve this year. So I'm wrapping it up on this program today. Keep subscribing, keep liking, keep sharing. Stay tuned to be One because this is the only platform that informs you without bias, that empowers you with the right information. Here, we are not a political, we are not um, sectional. Every agitating group in Biafran land have a voice with BVI Channel 1. As long as you are adding value to the aspiration of our people to be free. Goodbye and stay safe.